ọma dị n'okpu mma onye mee nke ọma ebulie ya elu tie akịrịa nke oji na-aga n'iru biko ka anyị gbakọ kịta wee kenye n'eze a eziokwu ọdịnala bụ ụzọ ndụ ị o nwere olu na-eti mkpu na-asị ụmụ Igbo chigharịa ụmụ Igbo chigharịa kwa mbosi ọ na-eti n'ụtụtụ n'abalị ọ nọ na nkụzi Eze Ana Eze onye ọma na ifite, onye mgbasa ozi ozi ọma ọdịnala gabadị eze anụ Ugochi onye mmanya ji eme ọnụ ọdịnala bụ ụzọ ndụ gabadị chitube onye ọma n'ọrụ ikike onye mgbasa ozi ozi ọma ọdịnala gaba n'ihu eze akara eziokwu anwa jaja ndị okenye ga-adị front and back ndị Ubudukada Manu Kuchi to Belepenepe Tanis and Omambe Ordinanama Omamu Chacha Woke up on all eighty Ọnọ na nkuzi Chukwu abịa ma gba gị ume ọdịnala ya dị eze anụ ụbọchị tubelu onye ọma na ọrụ ifufe onye mgbasa ozi ozi ọma ọdịnala gaba n'ihu

yau masozi uze monte nazaga bakivu ezadugo chitubelo onyamanye chemozo ugo chitubelo tempolo gabadivu ezadugo chitubelo onyamano rikike onye mgbasiozi oze monte nazaga bakivu ezadugo biri ebe a <laughs> ah, ụmụ Igbo ekerela m ụnụ ekele gị nwoke ekele nwanyị kele viewers all over the world ebe ọ bụla ị nọ nọ under the influence of my voice n'aha Chukwu Okike nke pụrụ ime ihe niile ana m anabata gị n'oge awa nke eziokwu oge anyị ji awa eziokwu agba oge mgbasa ozi ọdịnala Igbo na frekwensi ogbefi Eze-Ana Ugochi tubelu ọdara temple Ogbuefi Eze-Ana TV chanel na YouTube ọhịa ga nweta anyị ịchọkwa nwetakwa nkụzi a watch ya in full after this program jee na my page ogbefi Eze-Ana Ugochi ị ga-enwetakọ my page like ka ọ ga-abụ nkụzi ọbụla anyị na-adrọp kwa ụbọchị ụbọchị gbasara ọdịnala ka ị nweta ya anyị akọbago so many things gbasara ọdịnala Igbo ije na my YouTube channel anyị nwere over 500 lectures yes so n'ụbọchị taa n'oge awa nke eziokwu tata bụ orie a sị na ọmaka ga-emere anyị a sị na onye cheche ihe ọjọọ ya eme anyị ya ma onwe ya onye si ha anyị ji wee dịrị anyị dịgbe onye ana ndụ onye si ha anyị ji wee nọrọ ya nọgba onye ana ndụ a sị m na ọkwụ niile echi anyị n'ukwu ya eji ya onye gwuo ọgwụ ya gwuo n'ihu ọrịa a sị m onye si na anyị ga-adị mma na onye a ga-adị mma mana onye si na ya ma adị mma na onye a ma adịnata mma tiri ụwa agwụ maka na ejiri ọnwa adịbe eme mgbọrọgwụ a sị m ihe anyị eribịa ihe eri abịa na a sị m na anyị ga-ejere obodo nara obodo a sị m nkwuo ọbụla onye ji ekwo wee ezigbo ngu nya akwa na ya a sị m ụmụ igbo ndị nọ n'oru na ndị nọ n'igbo nọ na ana mmadụ ihe ọma hapụ n'opi wee si na be nna ha wee pụọ wee jewe ụzọ ije ya bịara ha na mmezu a sị m osisi fraịde atọ ufere ufere amapụsiri ọnụ na asị n'ukwu bụrụ ya a sị m egbe bere ugobere nke si ibi ebe na ya gosi ya ebe ọ ebe ọ bụrụ na o gosiri ebe ọ ebe a sị m nkwukwa ya ọya nkwu a sị m na anyị ga-adị ka abụ ana na-anọ n'ọnụ ihe ọ yeri ya chọrọ ya bịa a sị m na anyị ga-adị ka agụ nkwọ na-ata ga eti ya obute agụ nkwọ ta ga eti ọ ga-ebuteriri something asị m na anyị ga-adị ka na-anọ n'ụlọ obodo ya n'azụ n'afịa asị m onye si ife anyị na-eme ama enwe isi si nwere isi onye ati iko onye na-eme wee nwe isi ịnụ bụ okwu nnu na mmanụ ndị Igbo Igbo ji eri okwu a sị na ọ ga-adịrị anyị mma ndị obiọma ise n'ụbọchị taa isiokwu anyị n'oge awa nke eziokwu bụ science of a cold one ejiri mara onye akpọrọ ọrụ ihe ọ ga-abụ na-eme na ndụ gị ịmara not likely na-akpọrọ gị ọrụ then ihe ị nidiri ime bụ ka ụzọ ọtọ and na ihe nwere ike ime ma ọ bụrụ na akpọrọ gị ọrụ ka ị wee dị successful na ndụ a onye isiokwu anyị ji bịa n'ụbọchị taa by the power of this message bandage must fall this message tonight is to it will, will be an eye opener to anyone with a serious mindset in this message i'm addressing NS seekers only if you are really want to know. Argumentators might consider to back off. This message is for NS seekers, people that really want to know. Ị na-enesi meseji a tụsarịa ndị ọzọ na nkụzi ma akụzi taa inwe ajụjụ na nkụzi a ma ọ bụ bụla na-agbagwoju site n'ihe nkụzi taa maọbụ ihe nkụzi gbo gboo maọbụ ihe ọbụla maọbụ na ị chọrọ ka a gbara gị afa mmiri ebi ma ọ lụọ ọrụ gị ọrụ mgbe ọbụla send alụ meseji na WhatsApp 08057837672 I call again 08057837672 or WhatsApp you can drop message for me if I did not pick immediately when you call just note that maybe I'm busy doing work. Once I'm less busy, I must pick your call. But if I'm not busy, um, I didn't pick your call, please drop message. Once you drop message, be rest assured I must respond under 24 hours. Once I'm less busy, I will respond. Maximum, it will not the same day. You get your response. Unless you send it very late in the night then I can assure you, first thing they will be next morning, I will must respond. I answer my call myself, I respond to my messages myself. And they are free to do video call. If there is anything, maybe you doubt. I am Ezana Guchitubra or if the Echidimozo Ezana or if the greatest also an Echidanibo. Also my clan Lechi. na n'ụbọchị taa dịka anyị si bịa n'oge awa nke eziokwu echefuna na mụnwa Ogbuefi Eze-Ana Ugochi bụ onye isi nchụàja na Ugochi na tempụl anyị na-agba afọ gba afọ mmiri emi echefukwara na mụ bụ onye isi nchụàja na ọdịnala restoration prayer ministry onye mgbasa ozi ọdịnala Igbo my mission is to help people live better life today ọkwa dị mkpa aja anyị na-achụ kwa ọnwa kwa ọnwa our 14 days intensive rituals we normally do sacrifices aja mbunienu enu aja ịpụta ihe anyị na-achụ na temple every day maka ndị na-esonyere anyị na ya bụ aja kwa ọnwa ọbụla all over the world the a of testimony of testimonies even this night someone na-esonyere anyị na aja anyị gwa testimony tomorrow because of ihe ọma mere ihe ọma mere na ọ na-achọ ọrụ ọ na-esonyere anyị na aja anyị na-achụ kwa ọnwa kwa ọnwa na ọ na-achọ ọrụ wetanya bụ ọrụ ọ na-achọ n'ụtabie hmm? nwa ọchịchị obi ya for that reason na ya ga-egburu ezumezu so echi anyị ga-egbukwa ebu n'anwa hmm? hmm. echefutara anyị ga-egbu ebu nke anyị ji achịkọta aja anyị na-achụ na-egbukwazie nke onye bịara for testimony dịka isi mala adịmeshi ihe ọ na soshal midia because ọ dịrọ so onye a ga-esendịrị meseji a ụsọ ya bụ onye a na-achụrụ aja bụ thanksgiving den na ndị ọzọ si ndị ọzọ sonyeru na aja nke a na-achị achụ ayiri n'igwe ọ bụrụ na iso n'anya bụ aja nke ọnwa ọgọst brest na tomorrow na ị ga-enweta ya in the evening ị ga-enweta videos and um audio na ka ihe ya ihe si wee eme esi ya n'isi njedebe echefukwana na ọ bụrụ na iso ya were na nke ọnwa ọgọst na ị chọrọ iso na nke ọnwa septemba ndị mmadụ ebidogo bukube ya ka ị ga-esi wee sonye na ya bụ send their line message na whatsapp 08057837672 na ị chọrọ iso na ya bụ aja ihe ị ga-eme forward ya three prayer request email donation token to the account ọ bụrụ ochie the account mana ọ bụrụ na iwe onye ọfụ you have to chat me enwe ike nye gị ntụziaka ya gazienụ afọ anyị na-agba a na-akwụ ụgwọ mana counseling is free echefuna you have to chat me and book appointment with me ka ọ ghara ebe ụbọchị mmadụ ga-adị too much I will not be able to pay attention adequately to you. Now n'isiokwu anyị ji bịa n'ụbọchị taa onye bụ onye who is a called one i keep saying that every human spirit here on earth is called yes it's called mana ekere ọrụ that is division of labor some people are called in different categories. Even as a human spirit, you were given opportunity to be here on earth, to mature through experiencing, and to be able to go back na ana mmụọ ka iso as a matured spirit. By so doing, you contribute to your quota as one of the ancestors by so doing join in furthering creation as a matured human spirit. That's what you should know. For that reason, you have vision. There is a reason why you were allowed to exist here. There are millions of souls out there waiting for this opportunity. Therefore, for the fact that for the mercy of the Almighty and the forces of nature, you were granted mercy opportunity to be here. Please make good use of it. Challenges must come as long as we are living in this gross material world. Must come. It's a necessity because without testing, there will never be testimony. And without challenge, there won't be any champion. And without exam, you can never move to the next class. It's natural law that you must prove that you are worthy to go to the next level. That is natural principle. Again, let me cite another example. In in Nigeria, let me use Nigeria as an example. We have three seasons the rainy season, Hamatan and dry season. And uh, these three seasons is for a reason. And if you understand how why the Almighty allowed these three seasons to exist, you will agree with me that it's for good. The plants and other creatures make good use of it. But we, we human beings, are you really making good use of it? Because it's natural laws that there must be time of abundance. There must be time of preparation and cultivation. And there must be time of waiting to plant. So, as long as you are living in this gross material, the life you do not expect that rainy season will continue to eternity. Do you get? Ndị kwuru okwu na sịrị na he who does not plan is planning to fail. That is my little admonition tonight. Ka anyị gaba n'ihu na nkụzi anyị ji bịa. Dịka anyị si wee kwu, as a cod one, a kpọrọ onye ọbụla n'ụdị nke ya. O nwere ndị a kpọrọ ọrụ ka ha bụrụ cod one. to, to the nation. When that Morocco called one <clears throat> to a tribe, a whole tribe, when that Morocco a called one to their race, when that Morocco a special called one, now their families respected families When ndị akpọrọ all ka ha bụrụ a called one in their, in their towns maybe as the monarch the kings the akaji of us akpọkere ọrụ eke enwekwa ndị akpọrọ ọrụ ka ha bụrụ akaji akụ <laughs> yes ka e nwere aka kpọrọ akaji ọfụ akpọkara akaji akụ ya maka na aka ji ọfọ gara aga ọfọ maka ọdịmma nke ndị obodo anwa aka ji agba famili anwa aka ji akụ bụ onye ga na-eweta ebube a na-egbu ụmụ mmụọ <laughs> n'obodo dị iche iche mgbe gbogbo mgbe gburugburu a na-enwe okenye the eldest onye na-ebu afọ ọfọ ana onye na-ebu ọfọ ana ha na-ebu ofu alụgo matara ya hmm. ọnyanwụ o nwere na-ebu ofu ala okenye ede na ọ nwere ndị akpọrọ gị nwa na-ege m ntị o nwere ndị n'ime ụlọ akpọrọ n'ọha nwa bụ aka ji ọfọ ngwuru dị iche iche gwurube nna nwee ndị nwa anụ ọha nwa aka ji akụ When that one n'ụdị pụrụ iche no oha the connector the unifier of their various family homes did dị iche I akpọrọ onye ọbụla in the person's capacity ebe ọbụla ịpụtara onwe gị to serve We are called one there however people i choose to address today is they called one as public servants. can to address her today? Yes, you are even a called one in your own respective families to be live a exemplary life, worthy of emulation to ndị na-achị ịghọtara mm-hmm. mana ndị chọrọ ikwu maka ha bụ ndị akpọrọ ọrụ n'ụdị pụrụ iche sayensị ọ ga-abụ ọ na-eme na ndụ gị ịma na ọdịlaikiri na-akpọrọ ọrụ ka ị bụrụ example ọ bụrụ na ịbụ onye na-abụ ịlọ nlọ nlọ ga-eme ịbụ onye agbara ọlụ yes that is na ịlọ nlọ na ihe dị etu a ga-eme omee within the shortest period of time. Amen. Eburu onye na-abụ ịlọ nlọ ifu onwe gị ebe e nyere gị ọjị a na-ekponye gị ọjị you are called one ma ọ bụ na ifuru onwe gị ebe ọ bụ na e nyere gị ji ọ bụrụ ngụnwa bụ onye na-aga ọfọ n'isi ndị ọzọ na-agụ ọfọ ka ọ dịrị ndị ọzọ mma bịa kọdụ one ọ bụrụ na ị bụ onye na-abụ ịlọ nlọ ifute onwe gị ebe ị nọ fute onwe gị ebe ibu ọfọ dịka aka ji ọfọ aidas aka ji ọfọ of ya family ya town as ya clan ya vileji mana ịfụrụ onwe gị ebe ibu ọfọ na ekwubiji okwu itie ọfọ na ala the ị bụrụ onye ịpụtalụ ifu onwe gị ebe ndị ichie na-abịakwute gị na nlọ n'ezighị ozi dị aṅa ka ije deliva meseji your ma ọ bụ na ifuru onwe gị na mmiri example ifu onwe gị ebe a kind of crown or ifu onwe gị ebe ị nọ n'etiti like medins gbaa gị okirikiri na-agụrụ egwu ma ọ bụ asị gị nọ na tron ifu na ị nwere kind of servants na-ehe elu gị as in na-celebrate gị you called one ma ọ bụ na ifuru onwe gị n'ịbụ onye nọ n'ihu ala wụ ihe a na-akpọ ala ịzụtọrịcha onye ka mma akụzi echi gbasara okwu ala echefula na obodo dị iche nwere ihe a na-akpọ okwu ala yes ifụta onwe gị ebe ị nọ n'okwu ala ndị mmadụ na-abịa ka ikpere ha ekpere ka ikwubie okwu n'isi ha iwe ka ọ ị onye ịfụtara onwe gị ebe ị na-ekpere ndị mmadụ ekpere ị na-ekwu okwu ihe ị na-ekwu a na-eme ị na-agọzi ndị mmadụ ọ na-eme ha a na-enweta ngọzi echefuna na asọmọbodo sensị ị ga gara afụ dipendent na ndị kpọrọ ya ọrụ o nwere onye wụ ndị kpọrọ ya ọrụ nwere ike ọ bụrụ ndị mmiri kawai ọwụ ndị mmiri kpọrọ ya ọrụ nwee onye bụ na ndị ana kpọrọ ya ọrụ nwa onye bụ na ndị ichie and the, the entities of past kpọrọ ọrụ nwe ndị bụ nwa ikuku kpọrọ ọrụ nwe ndị bụ nwa ajana ịghọtara ya however ọ nwere ndị nwere dua calling yes ọ nwere ndị nwere dua calling ọ nwagwụla double leg double horsepower o nwere ndị mụrụ ndana kpọrọ ọrụ nwee ndị bụ ndị ichie kpọrọ ha ọrụ kpọrọ ya ọrụ however onwezi affiliate to other elements example ọ nwere ndị nwere ike etu amụwa wezan ndị chi akpọ m ọrụ maọbụ aja na-akpọ m ọrụ but for the fact that na m nwere link serious link with the waters and my water people are very strong and uh, because of my attitude and the open Jesus, uh, they decided to bless me abundantly. And the same thing with my principal dude, Rick Obrajan. Then coupled with the fact that Namuana Ajana Kudorum. If you know that, what you can, nwee correct nwee mbaragara to other elements and uh, once onye ahụ nwere eh, mbaraga with two elements definitely naturally just a matter of time the person will be able to link with all the four cardinal elements so mana a na-enwe primary dị ndị kpọrọ ọrụ nwere ike ọ bụ ndị arụsị kpọrọ ọrụ this of pass. let me give you an example mgbe gburugburu onye lụgoro ihe dịka ebe this story na-agwa about ogbu story my mom my dad and ụfọdụ ndị okenye meet anọrọ m oge more. yes it will interest you to know that Esther and Ugochit not an old man as you think <laughs> most people that have already visited the temple uh, most of them are very shocked what they saw <laughs> yes um, uh, when they saw me, well, they were like, wow, that uh, was like looking for one old man. <laughs> anyway, it's a story for another day. Now, the truth of the matter is this. But I normally do my research. That is the thing. I normally been go with the elders. Last year, I was uh, with the oldest man in our town. The man that owned, a uh, owned Akabu Anna entire Orifit as a whole. The man happened to be from my village. Natalia, I visited him. I was I've been with him many a couple of, couple of times, and I've learned, learned a lot from him. From him. So what I'm telling you in essence is this: it's based on my research. Yes, I'm somebody that not like to research. Now, what happened is this: Onwere Ike akpọ ọgwụ ọrụ anwa na-akpọrọ gị ọrụ anwa is ya duty to pay attention to ndị kpọrọ gị ọrụ mara mmụọ kpọrọ gị ọrụ example o nwere ndị onye lụgo ihe ga-eme 80 and above gị lụta o nwere ndị a na-akpọ ndị na-akụ amụma ebe nna be anyị na my own village ka nwere families ndị na-akụ amụma their grand great grandfather kụrụ ama their grandfather kụrụ ama their father kụọ ama amụma abụọ ya eh, ndị nwee gift of prophecy in their lineage abụrụkwa nke ụfọdụ na-eji asata asata ma ụfọdụ eje rie ose yes o nwere ndị na-eri ose ha nọ n'ebe dị iche iche chọrọ nka mkpọwa afọ ma ndị na-alụ n'ụka ma ndị na-alụ n'ọdịnala onye riri ose enwere oke ose nwa nwunye ose onye riri ose nwere ike ọfụcha ịbịa sefụ ọbụgoro nọ na n'ebe ọ nọ na-alụ ọrụ ọ bido ịlụ ọrịa bido fụwa ụzọ o nwere ike ịfụcha afụ the color of pant iyi mana ọ bụkwa na ndị riri ose nọ n'ụdị ndị ụka ọgwa ndị onye riri ose nọ n'ụdị onye dibia ọ ya afụcha afụ mana nwere solution because ihe ọ na-afụ onwu We ihe nọka witchcrafting ngwa ọtụtụ n'ime ụnụ kọmplen go na ụnụ ejego na ebe ministri dị iche iche afụma na nothing nothing no solution For one ụfọdụ ụwụ ndị riri ose white mint nwere ike sikwa everything No one solution the same thing na ụfọdụ ndị ndị ndị ọdịnala ụgwọdọ ebe ọ dọrọ I will tell you the truth so ọ bụrụ efe ụrụ nwere problem na onwe onye ahụ nwere solution to ya problem then mana ị na-achịkọwara gị taa bụ ndị a na-akpọ ndị na-akụ amụma bụ na o nwere ele example na nwata nwaanyị onye klan m o nwere ike a na-anụ ya na another vileji arụsị chọọ na vileji ebe a na-anụ ya si ya nwa nwaanyị eke gị jebe na be ndị bọọlụ akwe na vileji dị etu a iru ogige agwa Mr. Ifeanyi ọrakwe ya wepụ aka enwere ofe bifo ọwa aka mmadụ ya kwụsị ihe ọjọọ ọ na-eme ma ọ bụrụ na ọ kwụsịrị ya ihe ọfụrụ fụrụ na-enyere 3 weeks 21 days ka o aka enwere ofe ka anọọ na-azọ ofu aka na-eme ọnwụ ofu ihe na-ewepụga na ọnwụ na abịa ọ gwacha ya etu ọ na mmụọ ga-ejezi ya ozi n'ebe ọ nọ ozie ya ozi ihe ma ọ bụrụ ndị na-akụ bere ọkọba onye na-akụ ekwe ma onye na-akụ ogere ojebe streti onye agwara ya kpọmkpọmkpọmkpọmkpọmkpọm ebe anyị ji ụgwọ ọra kwe na mmụọ si ya bịa agwa gị iwepụ aka enwere ofe tupu ọgha ọgwụzie etu agbụgbọ sigbu ya ọ na aga akwụ ewe naira mana ife eluoto mee ihe o kwuru ịnụ ụdị ya <laughs> talk and do etu a ka o si wee dị n'obodo dị iche iche mgbe gboo yes a na-akpọ ha ndị na-akụ ọmụma so na ọ bụrụ taa so onye a nọ na ministri na-eme ọ bụrụ taa ọdịnala enwere ịkụ ọmụma till today ọnya ka m chọrọ ijekwu na ya nwere famili si ndị kụrụ amụma kụọ amụma ọfụma so nke ahụ aga so onye na-achịkọwa bụ o nwere ndọ ndị dị iche iche kwọrọ ọrụ nwee ndị ọbụla mmụọ mmụọ dịbe nna ya nwere ka ọ bụrụ arụsị ọ bịakwuchie ọsị ya ya ji kwuo ihe dị eto ma ya jee mee ihe dị eto adaome ya omee ọnya bụ na mmụọ ba akịrị ọrụ ọnya bụ na ị na-ekwu ọ na-eme Hmm. so ọ bụrụ ihe ị kwesịrị ịma gbasara ọkwa oku a ndị mmadụ so mgbe ụfọdụ ndị gara abịakwutekarị gị ga-abụkarị na ndị anwa kpọrọ woku o nwere ike ọ bụrụ na alụsị kpọrọ woku ịfụ na alụsị ga na-abịa abịakwutekarị gị maka na ọha praịmarị pipụl kpọrọ woku mana ibidozie lụgbazie nya ma ọlụ ga developụzie ọ bụrụ na ị nwere link with water ifere ya na-enwetakwu mesiri fọ ndị mmiri ọ bụrụ na ị nwere link with ana ifere ya na-enwetazi eh, mesiri fọ ndị ana natara ya eh, mana ọ enwerịrị mmụọ kụgbara onye a a e nwere ike asị gị na o nwere mmụọ ma ọ bụ arụsị sochi gị natara ya mmụọ a ma ọ bụ arụsị a sochi gị ọha ga-akwụdoro ụlọ ọrụ gị ọha ga-eme ọ bụrụ na ị esi na ọ dịgoro mmadụ mma ọ dịrị mmadụ mma ọ bụrụ na ikwuo na ihere etu a ga-eme ihere etu eme ọha ya spiritual backbone so a ga-enwerịrị from the angle ya power to originate from. ya so ọ bụrụ na ị sayensị na-anakpọ ịbụrụ onye na-anụ voice ịbụrụ onye na-anụ voice a na-akpọ ha clairvoyant na-anụ voice ok enwere clairvoyant enwere clairvoyance ndị na-afụ afụ na ndị na-anụ anụ now ị and those voices so gị na anya ya nwee ike onye ọzọ ada anụ ya nwee ndị wụ dị anya orizi intuitively intuition obi ha na-agwa ha okwu and obi ha gwa ha n'okwu ahụ mee ya nwee ndị nwere boat like me on my own i have i have multiple of them Yes, my intuition is very very very accurate. nke bụ na nwere ike nọrụgo na minst of people enwe m nke nwanne mmadụ So, so person na-achọ so person I think uh, looking for me believe me either na onye a bịara that place or no na onye You ya so intuition ụgwa mgbe ụfọdụ ya agwụ etu a he may as voice clearly and once you obey the voice and apply whatever the message that came in that particular time, it will happen. Talk and do. So, all he get pay attention to your inner self. Observe what these signs him pointed out. And one to can go at all the signs. Break where into pieces. I am Anna here. But I am highlight here the cardinal ones. Oga Wobuna on a menandry. bụrụ onye na-abụ ịlọ nlọ ume ma ọ bụrụ na ịbụ onye na-abụ ikwu okwu zie mmadụ ozi na ihere etu a ga-eme ụma mee mee ọfụma ọfụma mmadụ kpasuo iwe ma ọ bụ isi na ọnwụ dị na mmadụ ga-anwụ mmadụ anwụ mgbe ndị mara na ewe ejizi ka ghara iri ikụzi <laughs> ọ bụrụ gị na-ekwu ya na ya agba akpọrọ wa ọrụ ada onye gbagha ihe ikwuru emecha ọfụrụ regret ya ụmụ ihe anyị na-afụ sayensị ndị anyị mana ihe niile ịgba afa miri emi ka a kọnfa mụọ mgbe oge ọrụ gị elugo and ka ebido n'oge wee chanel ya calling let me tell you one thing in the world we are living in now nna chekwa i'm addressing cold worms now I'm addressing cold ones ọ bụrụ na ị na-afụta onwe gị ebe ibu ọfọ ma ọ n'ebe ị nọ n'obi ma ọ ebe ị on na throne likely me were called but let me advise you for one nwa bụ ndị nwere call to serve public either as a akaji ọfọ eh, of your various families more ọ job akaji ọfọ a prophet more that is bụ onye amụma ma ọ bụ onye isi nchụaja ndị na klaasị anyị ma ọ bụ onye nchụaja ma ọ bụ dibịa ma ọ bụ ụdị ọbụla ọ dị categories now ọ bụrụ na agbụrụ oku some of the reasons ya na akwụ nwere oge ọ ga-agraduate ruo ndị na-afụ ụzọ ebido kpọba gị tụba gị what is delaying you why, why is it that you have not started your work onwe mgbe onye eji emeruo even the mad pipo will start approaching you nwa oge ọ ga na-eme even n'ijelu um, ministry ọ n'ije na be dibia a na-ajụ gị kedu what do you come for do you come for to mock ezigoro ndị ọzọ ozi ama ezighị ozi ha ga-ezi gị bụ kewa n'iru ọrụ gị kedu ihe ị na-eme ọ bụrụ na ị na ụmụ ụka nwoke a ma chọrọ ịkpa afa ọnwụ dị jere ebe ahụ ihe a ga-eme bụ eh, they will start using you ihe a ga-agwa gị ebu gị ga join ya prayer group prayer warrior ka e bido yuzube gị eyuzuo talent gị wee na-eme ekiri ego bụ onye nwe ya nwụ ọgbakọ mgbe ụfọdụ ọkpọrọ ụlọ eje desert kpọrọ ụlọ eje ebe dị iche iche ọ na-eyuzu gị a na-achọ ịgbawa ọsọ ahịa ị nwere ike ịnọgide na that ministry na-eso na-eme were na-eme nka nka 5 years ebidobere ya own the same thing a na-eyuzu so the best thing ị nwere ike ime edokwu na anọ n'ụwa mpako please come down to your from your high horse ihe ị nidiri ihe ị nidiri bụ mentorship ịgba ọsọ agwụ ndị Igbo gbere ịgba ọsọ agwụ ka mmadụ gbaji ọsọ agwụ ka a agwụ ya ohi ndị Igbo gbere ya kpọrọ ịgba ọsọ agwụ mentorship mana anọ n'ụwa na ndị especially ndị Igbo anyị adị agbazibọ ya ọ dị onye ọbụla ọsịsọ ka ebute ike o mezi ụfọdụ ndị mmadụ a na-eme mmekasị o soro ihe na-eme na soshal midia so o so n'ihe name eme na soshal as of today pụtara ya maka na mmekasị a make a dị too much mmadụ ịrụzi humble enough to go and learn ọ bụgoro here? ọdịrọzi even mechanics ọdịrọzi kama onye ewere mmadụ na-eme practice mgbe agwụ Abuja wee kpụnata m ejere mgbe ọsọ onye mgbe ọsọ awụ eji mgbe ọsọ awụ n'aka mmadụ ịtọ yes aka mmadụ ịtọ ka m ji egbe ọsọ awụ n'aka mmadụ ịtọ anyị ji egbe ọsọ awụ today by the grace of ndị afụrụ anya mmadụ ịta nwa aka gụm ha n'ụdị ọbụla upon by my own making, but by the making of my hour and my coin. onye kwuru na odibo a na-aka n'iwu mana ihe ị kwesịrị imegoro bụ ị ga-eje somebody must mentor you when you are free from the person now onye ọzọ ịlụbazi ọlụ gị ya agwụ ndị akpọrọ gị ọlụ ga-adịzi more horsepower more force to that your gift to what you have learned. Abu Abuduzie, Abu Bro, Abu Iwana, for that within the shortest time, you go far. Even the level of how well, even even some of my uh, former mentors, they are scared that I I am making such exploit things. Muna not mwana, muna mwana. mana na nna chịkọwala gị bụ ya ka m bidogo for the ancient time the ancient time let's bidogo na ancient ka m na ihe ịma wee mara gị aka ihe ịmaghị na akwụkwọ ndị ụka ọbịa na old testament Moses zụrụ Aaron wee zụgodo ndị wee zụọ Joshua Eli zụrụ na zoro um zoro um kraha ela zoro uh, kana Eli Zolo Samuel, the priest. Elijah Zoro Elisha. and the coming down to the prophet of the old o nwere ihe ndị Igbo na-akpọ okota akpa dibịa mgbe gburugburu dibia na-abụ mgbọrọgwụ onye anwa na-eso n'azụ butere ya akpa mgbọrọgwụ ọ na-apụta mgbọrọgwụ so bute nka dee nka ahịfịa eme ihe ọnwụ egwu ya isi ọsọ sie n'imi sie n'imi ọsọ eme ihe ahịfịa ahụ isia mba ọsọ na ahịfịa ka a na-akpọ nka nọ na-akpọ nka nọ ji arụ hereta ji ya arụ hereta ọsọ were chi na gịnị awụrịkwa ọ na-eji egosi gị ahịfịa ghara ya onye ka na-akpọ ọsọ agwụ na-agba ọfụ kọdụ waz agwa m na onye akpọrọ ọrụ bụ onye akpọrọ ọrụ onye ma onye anwụ na-arụ n'ụka na ọ na n'ọdịnala ndị ndị Orthodox churches like Catholic and Anglicans and the rest of them ha nwere seminary school ebe a na-azụ ndị akpọrọ okpukpe n'ụdị okpukpere ha yes then ndị ndị otu pentikọstal na-eji ihe na-akpọ pentikọstal pentikọstal eh, pastor school ka inwe ọzọ the senior priest maka onye bụ mmadụ ụzọ spirit na aka ya enwe mkpọpụ ite na mkpọpụ ọkụ must be mentored mana ihe nwere na agbụrụ agbụ mpako ụfọdụ n'ime ha wee na-emegharị mistake ịnọrọ na mba na-eme dibịa ya nọ serious ị come back to the land of your birth isoro ndị okenye sonye n'otu ọdịnala dị iche iche ị na-amụta be humble enough o nwere ndị onye one of the ndị onye mgbara ọsọ agwụ na bie next week na-eme agwụ ọ ya eme agwụ ma akpụ ebulu wee je na bia ụbọchị mmemme ga akpọkwa bịa ọ bịakwa ịghọtara ya ha etu a ka o kwụsị adị kwụsị mmemme agwụ ndị niile mụrụ ọrụ na na nke m ụmụ ọrụ m as we speak na anyị nwere mmadụ 7 na-agba ọsọ agwụ mmadụ 7 na anwa na ndị ọzọ pụrụ apụ na-eme agwa ngwa mfa na na-eme agwụ definitely ha niile ga-abịakwa n'ikem n'ikem maka na ọ na ọrụ ha na-eme ihe ịghọtara ya then minus that ihe m na-achịkọwalụ gị bụ na ị ga-agba ọsọ agwụ ọ bụrụ na ị chọrọ ka ịdị properly mentored and rooted in that this your calling problem enwere kịta ahụ n'owu agbụrụ abụọ agbụrụ jụụ na ha ama amụ ihe elotara m na like 10 15 20 years ago if your gen spoil ị ga-afụ onye ga-atọsa nji to pieces change earrings change eh, ihe ọbụla no charge and Nigeria will come back to life. But now, share the overview, bro. Now, mechanic here, Jack, I'll see you that happened. Magija Gurunji, Nana Tunji, New York. And we're also on your mall. Even mechanic and Alamoto. Nobody here mentioning, I said you got a half inch. I'm not at all. maka na ọ na onwe ọzọ onye na-ebe ndịda ahụ wepụta ihe ezumọlụ n'ihe gbasara mekaniki mana nke nwe nke ọrụ mmụọ maka na igwere agwụ o nwere ike o mee gị n'ọshọta time depending na ebe ị na-agbaji ọsọ agwụ ọ bụrụ na Ugochi na temple ebe a na-arụ ọrụ everyday everyday everyday everyday you don't need to stay in eternity because a na-arụ ọrụ everyday so you be able to learn those work very fast so mana ihe dị mkpa bụ gị na ezumedu kpee ekpere gị ọjị yọọ edumedu ka ha dairetie gị n'aka dibịa ọ ga-adabara gị na ya iruo gwa dibịa nwa a na-agụnye gị uche gwa dibịa nwa na-echọ ihe bịara ka ịgba ọsọ agwụ ma bịa ka dibịa nwa mentọọ gị ịgba ọsọ agwụ ịmụta the do's and let me tell some of this spiritual work you are seeing no dibịa will tell you uh, 60 percent of the secret of his job on social media because in social media you pay no homage ya ebe a ka a na-enwe ndị ọkụrụ ụgwọ the you know that some of these people na bụ na ha abụ na ebe ha gbara ọsọ agwụgwọ ka o wee ha ka na onwere ebe ha gbara ọsọ agwụ n'onye onyinye esi n'elu wee da asị bụ na onyinye karịrị onyinye elisha elisha mpako mbụrụ onye na-arụ ọrụ isi m na ịgbara ọsọ agwụ na ịmụrụ ọrụ mee na will not give iwe onye ajọ ọrụ uru ọ bara mmadụ ịgba ọsọ agwụ inwe ya mentọ especially mentọ ya akwụdoro ya akwụdoro ya bụ ọrụ ụfọdụ dị ọkụzielu nwa ọrụ elu gbara ọgbado gị kpọọ ya ọga ma nne ọrụ gị ma ọ bụ nna gị si ya nna m ukwu na o nwere ka esi nweta dị etu adị etu adị ka ịtụ anyị esi mee. gwa gị ihe ihe ejikọta gwa mgbọrọgwụ ma ọ afọ ejikọta n'ime ọhịa gwa gị etu ihe esi wee ọ nwere igosi ike nwere gasị gị na ya ya enwecha asị bịa na be gị gwa gị bụrụ ọrụ a bịa na bie ka ya lụọ ya n'ihu nke efu ya nwa <laughs> na mmadụ karịrị ibie ya ọ lụọ ya efekwa ya igbe ihe a na-akpọ iburu mmadụ ibu agwụ debere ya ego n'aka inwetakọta knọleji ọ transfọm knọleji ọ bụrụ na nna gị mere dibịa ị bụrụ nwatakịrị na-abịa nna gị na-edughị ụlọ agwụ ya ị na-emere ya nwara otu na enye akpatara ya ahịfịa na-ewetara ya mgbọrọgwụ na-enyere ya aka na-egbu ọkụ na-akpọcha ọkụ na-eji esi na-ebutere ya na-ewetara ya nka na-ewetara ya nka ọsọ agwụ ka ị na-agba ịmara ọsọ agwụ ka ị na-agba onye ọgwụ ịgba ọsọ agwụ so if you serve under your father and your father is a is a dibia ọsọ agwụ ka ị na-agba like me nwa m ọbụla ga-anọ under my tutelage as serve me in the temple definitely nyewaka mma will know almost everything because he dey worthy successor mana ọ mmụọ ya choose onye ha chọrọ ghọtara ya hmm. so obodo iwe na-achị kọwara gị bụ na ị ga-enwerịrị onye ị gbara ọsọ agwụ na nke ya yes like seventy percent of ọrụ na-alụ abụrụ exactly etu ndị m kpụrụ ọrụ n'aka ha si arụ ya ka m si arụ ya like agwa gị na m mụrụ ọrụ mgbara ọsọ agwụ n'aka mmadụ ịtọ n'ime mmadụ ịtọ anwa mmadụ na-ahụ n'ime ha na-arụ okite mana echutere m ya ezigbo esoro m ya ọrụ okite adị m alụ okite enwere ọkụ m okite asị dibịa jiri m okite alụ enwere m for myself enwere ọgwụ maka ana m arụkwuru mmadụ maka na I don't believe in ọgwụ iji ọgwụ arụ ọrụ m ihe m believe bụ na ọ natara chi ị na-ekwubi okwu ọ na-ele ị na-agwa ọ na-ele nke atọ ọgwụ nwa bụ nke ga not ka ịtọ atọ natara ya ijekwọta oke ite asị dibịa ma ọ wa asị pastọ ijekwọta oke ite yọọ ya obi so I have seen it all but choose my path, the path of my ancestors to cancel. I'm not there, but I can tell you, my Ismails, they are keeping their promise. Ụfọdụ ndị even ji oke ite alụ ụfọdụ n'ime ha na-egrete today. Ụfọdụ individual amakwụ for ụfọdụ individual most oke ite here and there. One of them approached me the other time, chat "I'm not, asi See, if you want to destroy your Aokibi, you are no longer interested. Go back to Dibala again. So that is it. So it's all about choice. Now, some of the all a na-alụ alụ mgbe ụfọdụ etu ahụ onye ọrụ m si wee kụziri m ya na-arụzie mmụọ nwee ike mmụọ m na ha sasị m si etu alụọ ya si but somebody must give you the the the the the pattern yes so the truth of the matter bụ na you must be mentored ịmụtachazie gụbazie nke onwezie nke agwụgwụ chọrọ ka adịa ọbị adịa ọbụghị ka chọọ ka imela iche mee eme ya chọọ ọ bụrụ na ị nwere kọl alụ m na-atụnye gị stop wasting your money gawa to dibia ka ọ lụọ lụọ ọrụ one or 2 or 3 ihe ị ga-eme ọ nwere na Naijiria and they chọrọ ịza ya kọl unless ọ nwere chọrọ ịza ya kọl then follow normal ịrụ ọrụ niile dị n'ụlọ gị mana ọ bụrụ na ị chọrọ ịza dị kọl ị ga-eme ewu choose a dibia of your choice after the person ekpere onye ọbụla ya ezumezu tabata approach the person gwa the person ndị chọrọ ịgbata ọsọ agwụna gị let the person tell you ihe agwụ ya na-eri ihe etu onye anwa si eme then it for you to consider ọ bụrụ na condition onye rewere very favorable you go with that by so doing one ọ ga-eme Yes, I ahụ kwesịrị ịlụ agbaalụ chi maka na ọbụrụ praịs external person ka o nwa na uche yes ego nji alụ onye outside ọrụ ka m ji of the thing bụ almost like free almost okay We buy the material ihe ọbụla adịghị man n'obi megide because my mission bụ na I'm here to help people ọ bụrụ ego onye akpọrọ ọrụ ka m na ọgaranya chi m na-eme m ọgaranya chi nchi ma m ọgaranya chi na ndị nlụrụ ọrụ gọzie ha onye awụnyere m ego mana ọ bụrụ na ọ na-aka onye nọ na mpịawa azụ ụfọdụ n'ime ha dị ụfọdụ ọrụ e, ịkpọ ọrụ a ha patuo biznes ha ụfọdụ azụ ha dị too na ịbịazie kpọrọ onye ahụ ego ọ bụrụ na onwe wure ka ịchọ ka ma ezu ori ma ori metinye aka na ajọ ihe and I'm um, let me esikwana nwaanyị si ka ije gba akwụna ka ịgbata ego eri wee jere ọrụ no it gbaa agwụgo na ikwetago na ya arụ ọrụ ya direct ya ga ebe ije gba ọsọ agwụ now na nye connection na ikwetago na ya arụ believe me etu ha ga-esi wee zitere gị sponsor onye agha abụrụ ka o were nke irie m ego so alụ na-atụ ego ọ na ị nwere kọl lụfụ ebe ya bụdosa gwa ọ ga-emere gị price a ga-ejelụ those things ka adị very down o nwere some ọ the things nwere ike isi gota dị materials were ibu soke ụlọ adị nke ọzọ at the same time ịmụta dị ọlụ ọ na-alụ ya ọ na-akpọ gị na-ekụziri ya step by step step by step and don't want si gbado gị or you still come to your aid so mmekasị ụfọdụ ga-eje na soshal midia ọ na-eso onye a ọ na-eso onye a ọ na-eso onye a ofiro na ọmụtatụrụ n'ebe a na nke onye a ofiro na ọmụtatụrụ na nke onye ofiro na ọmụtatụrụ na nke onye nke bụ eziokwu na ndị niile na-eso ama ekụziri ụdị two deep secret ihe a ga-akụziri ụdị periferia enu enu nwụrụ dibia ya akụziri gị ihe biletara 100 pasenti ihe ya akụziri gị free na soshal midia bụ minor minor things but real spiritual work ga-eme ka ọ ya bụ ịlụọ ọgụ ụfọdụ bịa na na-emekasị ofu ihe oso onye a oso onye a oso onye a oso onye a na-emekasị ụfọdụ gị etu agba ahụ ụtụ mmụọ today they are, the greatest. Ask your husband to guide you to the right person. ihe be humble enough ka ịmụta ya gba ọsọ agwụ ka ọ gazie dị ihe mụnwa wee zara ya agwa gị the truth ọ bụrụ na ị nwere anyị ga-ama na ịzara ya agwa the truth dị truth onye ọzọ ama agwa gị ghọtara ya maka mma na ịhụmbụrụ jee mụọ mụtie ọfụma mụtie ọfụma na-akụziere gị ya hapụ ụfọdụ ihe a na-akụzi na soshal midia ụfọdụ ihe a na-akụzi na soshal midia ụfọdụ ndị a na-akụzi ha nọ even tested it ụfọdụ ihe na-akụzi akụzi ewu what they just whatever they think after social media na-akụzi in order to get uh, followers maka na ọma called ọ na-akụso kod nọ na-akụzi ihu na na-eso na ọ na-akụzi efe ihe ajụ ihe o na-akụzi onye ka practice gori ọwọkụ ndị be anyị bụ ndị na-ava so even that one that is very perfect he considered them my friends, they would not even have appreciated. So, no need. About on the piano, and we here. So, in that, a while ago, if you will call and they are willing to answer call again, they will also have a consideration. ka ị ghara iji aka o nwere ọtụtụ ndị mmadụ nọ taa ha ji aka ha metara onwe ha ụchụ o nwere onye kpọrọ m sọmde from Imo steeti na agwara na ya nwere kọlụ anyị ebidogokwanụ na-ebidogo jewe ndị mmadụ mmiri ọ bụrụ ije ndị mmadụ mmiri ụfọdụ na-akpọrọ unu jee ebe a jee gbaa ụchụ ịrụchazi ihe na-ebe na-akazie njọ maka na ọ mụtara dị ọrụ ihe ọ na-emezi ojizie ndị mmadụ na-eme try and uh, error try and error dizie ụnụ wee na-amụ ọrụ dị afọ na-akọsụrụ ndị mmadụ na-ewesịrị ndị mmadụ hard earned money so ijezi onwere na-eme na-eme tụrụbọm ọ unu kwesịrị ịma ụlọwụ unu rụrụ echezi akpaza akpa echezi akụrụ zakụrụ bi humble enough inwe nna ọrụ maọbụ ọrụ onye ga-akụziri gị ọrụ maka ndụ gị ihe ụzọ a na-agbanụ ya na-agbanụ ụzọ eteka imekasị wee emekasị metụrụ onwe gị okwu ọnya ka m chọrọ ịkọwa gị inwe ajụjụ Kuzi and Kuzi? nkụzi was taa send the message na WhatsApp 0805 7837672 again 0805 7837 Ogbuefi Eze-Ana Ugochi tubelu nwa afọ before anyị gaa n'iru wee I egwu anyị the apịachi I got nke eziokwu friends and well wishers all over the world every man and woman that is under the influence of my voice especially cold ones ndị nọ na-akụ ọcha ndị nọ na-ebe akwa na ọnọdụ the dị ala maka ihe na But I mkpụrụ what ha enwere ihe ebe ha nwere ike imewu nwere ife ha mewu wee na-ezitere ha mpịawa azụ dị iche iche na-achụkwa oke nke pụrụ ime ihe niile may such people that found themselves in this condition may they receive help may they receive favor may they be guided properly ndị ọzọ dị ichiche na-ata ahụhụ maka emedoghị ihe gị n'ụzọ ha by the power of the most high chukwu okike pụrụ ime ihe niile may their part be lighted up may all the negative energy in their path vanish n'aha chukwu okike pụrụ ime ihe niile onye ike niile si n'aka ya bịa ya gazienụ ọ ga-adịkwa ụdị oge a n'echi bụ fraịde isiokwu anyị bụ etu esi adọ ana ngwuru how to install ụkwụ anyị na ngwurube nna gị ma etu how to build um, ọdana altar if you want to mana ibi na ebe dị anya ibi na town ibi obodo oyibo how to set up your spiritual altar n'ọdịnala Igbo using ọdịnala Igbo method agazie Chineke isuru keme, isuru keme Chineke anyị Es un lugar chida como es un lugar chida es un lugar chida es un lugar mole de verdad es un lugar mole de amor es un lugar o si cuando me creo es un lugar chida yo no puedo es un lugar chida te puedo es un lugar chida tan tan es un lugar mole de verdad

ịgbadoro si enyemaka mmadụ iwama ụlọ inyere ebe mgbaba siri ike chi na-eme ana m ekele gị ara na-ekele m chukwu nara n'ọtịtọ